reaction <laughs> attack attack attack attack onye gara abịa gị n'obi but ị wụrụ na ike amụọ hello lovelies welcome to my channel my name is amaka doris in today's video in fact uh, this intro you know i'm starting it with english because really i just want to you know welcome my peperempes all my lovelies that are not nigerians and all my lovelies that are not uh, that are not igbos because this issue is a serious matter, so I'll be speaking Igbo. I don't think you guys have seen me in this mood before. Even if you have, maybe once, when I was talking about the, the domestic violence thing on my channel, I know that day I was a bit, you know, hard. But this one, even if I am not hard, I have to go and borrow strength to be hard to talk about this thing. Nigeria, gabafudru na, YouTube, oh. Don't come for me because if you come for me, as you can see, my head jaga jaga already. I'm already half crazy. I'm already crazy. So they cure the crazy part. Eh, the thing not go finish. So the head still jaga jaga. As you can see me, I not even send. I got buffuru na buffuru na YouTube in the Nigeria. If you can, if you don't understand the translator, or look for somebody that will translate this for you. tomorrow ile anya n'isi ebe a ọ ga-awụ ele ahụ ya ihe a na-akpọ ya German first lady ya wụrụ e, e, e, ele ahụ ya sọmakụ ọ ga-awụ sọmakụ ya wụrụ eleke sisi yemi ya nke na-ewi ọhụrụ na ọgịnị ọgịnị ekwu unu mewe yutubu ekwu unu mewe yutubu ọgịnị na afịọ ee everyday everyday mgbe ọbụla a na-enwerịrị kesi ee eh, naijiria ọwụ naanị unu nọdị na yutubu ka m sị ka m jụọ dụla ụnụ asị m ma jụọ dụla ọwụ naanị unu nọ na yutubu ee ee eh. chineke bifo m bido ipost ihe na yutubu otu a ka every minute every second every day every year nwekwara ihe a ga-eselebrate dị eh, peace na na yutubu n'isi ndị naijiria Eh? YouTube ọ na-anụ ya ọ na-anụ naijiria wụ kọntrị nọ na YouTube biko a sị dị mma jụọ a ga-agbafuru unu a ga-agbafuru unu eh? the worst part of it ihe acha ndị nne nwanyị eh? ụmụ nwanyị chụọ ụmụ chefu osechi ụmụ ha ga-etolite hụchi ihe niile ha na-epost na YouTube ị bịa onye ọbụla nwere anwa bịa for me si m ọkwasị hụbe my boxing video ka ka ga-achek ya ịhụrụ ịbịa for me a na-echi ga nye gị ọpakọt so onye bịakwara for me kem m na-ekwu unu dudala onwe unu ọdụ unu na-emekwa sef unu chọdọ ime ihe unu na-eme gị ji nọ nwayọ bọburi onwe gị eh, ti onwe gị mbọ si ihe m chọrọ ime otu ọ ga-adị unu na-emedukwa ya ka ọwa ijọs ikete nnọọ ihe ọra gbatara gị n'ishi mmadụ ekwuole ka m gbado unu sef ị ma e nwere onye sendịrị m meseji ọ bụghị na ọ sendịrị m meseji ọ nọ na-akụ eriri onwe ya in ha chanel ka unu wusef a na-ekwu okwu azụ unu atasuru mba gị pụta isi okwu akpọ gị aha jos okwu azụ azụ okwu ee eh? indirect speech ma wụsị ị aghọta igbo indirect speech akpọ hụ gị aha your name was not called oh. ị ga-apụta isi okwu ma ya fozikwa nga akpọrọ gị aha ọ gịnị na afịa nọ ọ gịnị na-afịọ ndị naijiria ee eh, ebe olitiri isi naijiria naijiria naijiria naijiria anyị na-azọdo onwe ya azọ na abroad ọ gịnị ee eh? ma ndị isi dị mma ma ndị isi na-adị mma onye ọbụla na-azazi iti isi ịfụ na ị ga na-achọ ọrụ na itiri tv ruo nga asị ndị naijiria trọbụ some people trọbụ maker i ha had lot of people ha bịa to si sị m you don't behave like a nigerian i'll be like you serious not once not twice even the company ga m not once not twice not as in everywhere i go people tell me you don't behave like a nigerian why is it like that eh because ama unu asị ndị nsogbu ama unu sị nga ọbụla unu nọwụ tisha tisha ọ ga-agbasa unu a ga-ezu ike ọ gịnị na-afịa akwantị youtube sayị kwakọrọ ngwongwo isi na youtube pụọ ndị nigeria unu ezu ike ọ gịnị na-afịa no asị asị m ajọdọla unu ọgịnị na-eme ele ihe unu hụrụ ihe ọwụ na ahụbeghị bifo ele ihe ọwụ ihe unu na-emezikwa m o ihe na unu na-eme m o asịkwa m ekwuo echi na ụlọ onye nwe ahụ fọ fọmie ịbịa fọmie ga-enwe ihe na-ahụbeghị bifo mba mba mba mba enough enough is enough bikonu ee eh? ka anyị were nu na otu obi biri bikonu ee eh? one Nigeria one Nigeria na eledi ya nwa Nigeria nwanne gị mee gị ihe ị na-alaiki hụ ihe ọbụla mmadụ mere gị na-ewere gị iwe e enwere blọk eh, ele ha na-akpọ ya dịn blọk bọtin ee excuse me ahụ m onye shouting oyi adịla m ihe m kwughị ngana akwa enwedịrị blọk sekshọn enwere ebe a na enwere bọtin onye ma mam ndị mama ọfụma ma m si aha m Mrs Blocking anamachido ọchị sef ime mụ na gị nwee problem owe m owe m were m na ọkpọ gban m blọkọ gị sharp sharp enweghị m time to waste time enweghị m time to enweghị m time ka ịhụ gị ịhụrụ makwa ekwuru m ya na one of my videos ị mahụ how long ị ga-elive in life ngwalekwenu kororo virus <laughs> is around. na-anwụkọchi ndị mmadụ here and there anybody can die at any time ịma mgbe iji anwụ ịma anything Egi nọ esego okwu akọ akọ akọ ihe na-abaghị uru taim ị ga-eji chọrọ ihe ị ga-eji onwe gị eme taim ị ga-eji ga e, na kwụna hasị bụ unu fụga lailon n'ihu taim ị ga-eji ga furu lailon gị kpuchie imi gị for coronavirus gị jiri akọchi gị akọchi nkọchi nkọchi nkọchi every minute of the day ọ na-afịọ ndị naijiria nọ na YouTube ọ na-afịa ọnụ but home and enu hai ahụ enwere nke nwaanyị nọ na chanel ya nọrọ ebe ahụ akpọga m aha ekwuge m achịlachi ukwuele ekwuge m ndị mama bịa sị a ah, amaka ihe nwa na-ekwu akwụkwọ ahụ otu dị o ihe awụ otu dị ihe awụọ gị ihe awụ gị ka ihe okwu ga-awụdo ọwa ashị ọ shụgbuola onwe ya ọwashi ịrụdọte na atọ ka m sụọla ngweji ma ịrụdọte na atọ ha gbara bịa gwa m mbepụ ọsọ ga-alegide dị vidio a hụ m dị vidio ha ese esendịara m ya esendịara ekwughị ahụ m na onye sendịrị m mere m ihe ọjọọ were agwa m bikọs ọwụ ezigbo enyi m nwaanyị azụ ezigbo nwanne m ka ọwụ ịghọtala beta ọ masị ihe onye akwụghị awụghị otu m dị and ọ nọkwana mgbe onye ahụ na-ekwu ya sị mba ihe awụghị otu ihe onye a na-ekwu ọwa ashị ashị ihe awụghị agwa gị atọ ọla ihe ndị ọkwụghị waashị ya bịa ji m dị vidio ya esendịara m ihe onyonyo ma nyogide ma elekirisa ihe m ahụdo ya sọrị m ga-achọcha ya ahụdom jiri ma fon nwanne m chọcha ya ahụ m ya m sị ah, ah, m ihe ọbụla so ya sizi ka ọ sendịara m ya ka ọ ghara ịdị ka ọtụgashị ya sendịara m dị ihe onyonyo unu were wee otu ahụ english and igbo fọ ndị na na-aghọta ha nwere ike na aghọta tụ ị na-aghọta ahụ chụrụ onye ga-enye gị translation ihe m kwuge nga because ihe a dị important mkpa ọ dị very very important mkpa don look at my smiling face ihe ahụhụ ihe ahụ ihe ọjị my face is, is always like this you know. so a sị na m ihe ihe onyonyo na-elegide elegide elegide elegide legide fast ebe o ji m ekwuga esi m mekwere ya ke m mekwere ya ke m ya ke nwa e erikweghị m ji eke ya eridikwe m ji ori ya eridikwe m ji ji afọ ya enwekweghị nga mụ na ya na ọ gafe ụzọ nwa nwaanyị nwata nwaanyị na-abịakwara m na stream m mgbe m na-emere ụwa m live stream achọkwara ụwa moo ụwa kemoo my own watch hour because ihe onye ọbụla nọ n'isi onwe ya ihe yutubu onye ọbụla nọ n'isi onwe ya nwaanyị a ga-akwụ wandram na ya were ya bịa tire m na akaụntụ ma ọ waghachi achị onye ọbụla na-agba n'isi onwe ya so na mmadụ hụrụ gị na YouTube decide ya ka ọ sọpọtụ gị ọ chọghị sọpọt gị ọ 18 of choice mmadụ ahụkwanụ gị like ya gị na-abịa to you ọkwa 18 of choice onye ahụ na-abịakwanụ mebi ihe adapụtara ya ịhụgawaghị again ọwụghị ihe iwe ị na-anụ ihe ụwa onye ọbụla like nga m n'ugbu a na in real life awụ m onye friends enwee m oke ndị enyi awụ m onye oke nkoro onye m koro onye mba awụ m mmadụ ahụ so ana m anọrọ onwe m awụ m onye na-anọrọ onwe m akwa ịhụrụ n'otu ime ụlọ ịgbachie m ụzọ nga ahụ gawa kafachan isi apụta panya garacha garacha sha m nga m ga-ahụ nri m na-eri <laughs> detara m ga m ga-ahụ nri m ga-eri ị gara sị ga-ahụ m nga ahụ ị ga-ahụ m otu nga ahụ ị hapụrụ m gawa otu ọ dịrị mmadụ mgbe nwee m taim so onye ike m na-abịa na nke nta m m na-abịa bịakọta ịhụ adị m ewutela gị si ịhụ gị ahụ m nwatakịrị enweghị ihe o ji mee onye ejidi nkwụfọ ọ na-abịakwa na nke m ihe ọ na-abịakwa wee ịchọrọ ndị mmadụ andị ọbịa ana m agwakwa ndị mmadụ so gaanụ nọnyere onye onye a ọ na-eme udiri ihe a na-eme ụdịrị ihe a na chanel ya gaa hụ ya enweghị nwa na-ejighị nkwu ka ọ na ka ọ na-echeta nwanne m ha esendechara m ya m hụcha ihe ọ wụrụ ndị a na ụmụ agadi nwaanyị ndị a na <laughs> ụmụ agadi nwaanyị ndị a na agadi nwaanyị ndị achịcha ụmụ ha ga-aga ugbu na bido ime vidio bido ịkpọ onye aha aha nke m masị sọm of them na nwere ike ịkpọ eh? m aha ịkpọ m aha e m dọrọ gị n'ire m nye gị jakin chan gị were ọbakọt enweghị ke m na-aga enye gị o akpọkwala m aha ihe m kwuru wee okwu ọwụsị ngwa onye nwere uche gị cheburu okwu echiche were ya mere ihe ma ị na-enwekwa n'uche gị so wee kpọwa m aha bịa kpọpụta amaka amaka asịkwa gị amaka vlọg asị gị ee eh? wele nwere ihe m m na-akụwa ahụ na said so nwatakịrị akpọcha m nlegide vidiyo lechaa ya ma bịa gba nkịtị just like onye iwe na-ewe ihe ga-agbata gị n'obi reaction <laughs> atak atak atak atak. onye gara abịa gị n'obi but ị wụrụ na ike amụọ down mebi kutere ya one or two persons ndị nwere uche nwere uche gị na ha na-adị mma ihe na-eji adị mma gị inye na-enwe enyi ọ inwe ndị gị na ha na-atụpọ ma ha na-agụghị ndị oke enyi gị ha wụrụ ndị nwere uche ha wụrụ ndị nwere akọ na uche ee eh? akọ eji aga egwu akọ na uche is better than your mama akọ na uche is better than your money akọ na uche akọ na uche ooo oh, unu nwee ya ọ dị mkpa ndị naijiria nọ na YouTube unu nwe akọ na uche na ọ dị gịnị ezigbote mkpa ma ekwutere ya mmadụ ole na ole ha sị m eh, ụfọdụ sị m mee vidio ụfọdụ si m na m hapụ ya na m hapụ ya na ihe onye akwụghị na ọ bụrụ ma nke na ishi ke m ama m ndị dịka meg ya sị ọ bụrụ n'isi ke ya ama m otu isi na-enyere m aka na dis YouTube nga m na ugbu na ama m anyamaka e, inyere m m kwutere ya ihe ka ị na-ekwu mba nọ iwu ụdịrị mmadụ ha enwere ihe ịma ị na-ana agwa anyị ihe ọkwa asịrọ ngasịrọ ihe ga-enyere anyị aka ị ga-agwa anyị m kwutere ya mba naanị okwu ndị ahụ kwugezi sef elo na e, e, akasiela m obi sef m si wee agbasa ahụ m mgbe a na-emere di gel ewepụ di nwata nwa agbọghọbịa ewepụ di vidiyo ihe onyonyo a na chanel ya ihe m mere wo because amaghị m ya from Jeke amaghị m ya from Jori amadị m ya bifo ọkwa na anọrọ m onwe m ya na-abịa na my stream m gakwa ga subscribe ọrụ ya ya subscribe ọrụ m na-abịa my stream ya mod sef na my stream so nga m hụrụ na sị ọ baa na ihe kọji kọji m ji nọ gawa wakam wakam wokom gukum ya wepụ ya ga unsubscribe blọkụọ ya from ihu anything m na-eme na chanel ma chọọ m ihe ịhụ ka na-asị let my enemies live long and see what I'll become in future ahụ na wish don't see what I want to be in future wish ma ma blọkụọ ya I believe ihe a the best way the best way ị ga-esi gbara ekwensu na ndị otu ya ọsọ ama m onye a chọrọ okwu ama m onye chọrọnụ achọkwana m ime onye a na-achọ achọkwana m ime onye chọrọnụ ihe m na-ekwu ka udo chia ka nọ na YouTube ụmụnne m na kristi ee eh? one Nigeria e, asị asị ihe e nwere ihe ndị igbo anyị na-ekwu ha asị enweta eh, e ha na ihe ụfọdụ ka awụsa mere igbo and ụfọdụ ka igbo mere onwe ha ee eh? ndị ndị ọchịchị anyị na-ebe achọ ya ọchịchị nchụgbu egbu anyị ndị ke nọrọ ebe eti anyị chọrọ inweta biafra ndị ke nọrọ ebe ya etukwa unu bịakwa na yutubu unu e, ịga bido ọgụ bido mgba ee eh? ọkwa ihe ya a na-ekwu ya online na-aba mba mba mba abalị mba elu ekwu onye ekwuru ya ga-ebe onye ekwuru ya ga-ebe ada akpọ nwa mmadụ ụnụ na-akpọ ụmụaka na-amadị enwere ihe ha ma akpọpụta nwa nke eh, akọwa akọsacha akpọpụta nwatakịrị ka akụ unu chefuo na ụmụaka ndị a ga-etolite hụ ihe ndị a na n'ịntanetị akwa asụkwa ịntanetị doesn't forget ọ dịka unu anọ na nga onye unu anọ na nga na na-eri ego YouTube emefu ji akpa unu na-afụ na-afụ iju na akpa unu chefuo echi chefuo na echi echi dị ime and enwe onye ma ihe ọ ga-amụ unu chefuo na ụmụaka ndị unu na-akpọ ga-eto echi hụ ihe ndị unu na-ayọbọrị ihe ndị unu na-ayọtọrị ayọtọri eteteri ọnụ ọnwa ọnụ na ihe na ịntanetị akwanụ jisikwa na ike o ahelo ana m ekele ana m ekele unu jisi ike aka ọrụ unu dị ube unu na-emete ya nnọọ akwa unu jicha nnọọ dị akwa di na na wọchị dị ịntanetị unu ihe ee akwa na otu ọwụ naijiria na obodo chi mebie ma ma ọrụ ka mgbe ndị uchi gị nzuzo dịrị ihe nwoke isi ya na emetụta tọchin gị larụgodu be nne m ya gbara m ụgbọ nwa mkpi gị gagodu zuru ike izuru ike gị bịa e enwechara ndị na-adịghị uwe dị iwu nne mmadụ awụ nkwuo ya pant m adọka ịbịa for me ee ịbịa for me enwe ndị na-adịghị <laughs> enwe ndị na-adịghị uwe dị iwu nne ma ọ mie mmadụ betu ha niile achịrịcha ụmụ na ọ e-, ga-ete e-, onwe ha ure ete onwe ha unyi na ure n'ihu chee na a na-eme mmadụ unu amasị unu na-eme onwe unu ụnụ dịkwa ahụ ka ya fụ naijiria asị m ajụkwala unu onye nwere asịsa fọ ihe m jụka ya saa m ya o agada gbafuru unu agbafuru na yutub ọ naanị unu bụ kọntrị nọ na yutub india nọ na yutub ịbụ ndị china na-adịghị monetize ha nọ ha akịga akịga chanel ndị mmadụ ee enye chanel ndị mmadụ coronavirus na aha akị ee japan nọ na youtube filipin nọ na youtube ụnọ na-ahụdụkwa ndị filipin ee ụnọ na-ahụdụkwa ndị filipin filipin nọ na youtube us nọ na youtube uk nọ na youtube ihe niile italy nọ na youtube akwụkwọ ahụ ndị naijiria nọ italy ka m na-ekwu ihe m na-ekwu kọntris nọ na youtube ee ọda african kọntrị nọ na youtube cameroon nọ na youtube cameroon cameroon nọ na youtube ghana i am ashamed ihere unu mee ọrụ ma yanga sista bụ ma ọ na-agba otu esi ekwukwu ya sị ihere m mee gị ihere m mee unu mee unu ndị naijiria nọ na YouTube na-achọghị nwu na-achọghị iji isi unu iji ọgụgụ isi unu very soon na veri soon na esoro ada naijiria to country ndị anaghị amonetize then ahụ ajụ unu oyi veri soon very soon aadia wudin maka ịnọ na naijiria ga amonetize gị ọwa aadia ya iwuru onye naijiria don come close Eh? ihere na-emedukwa unu abeg maga mere nwa reaction video m chọrọ ime moving forward nọ ga-akọ nonsense a na-akọ ndị siri inglish na ndị mgbe onye nwa akwa ya burukwe satifiketi ya gawa eluigwe o ị ga-anwụ burukwe certificate go ahapụkwala ya na Naịjirịa ọkwa nga ọbụla ị nọrọ nwụ buru ya gaa eluigwe because enwere enwere enwere enwerela ya e, ele ha na-akpụ ya enwere Cambridge enwere Cambridge nọ n'Enugu echi unu na ahụ isi ka ka o kpiri onye isi <laughs> unu na-edezasi isi ka ihe jiri kọọ n'ọnụ eh? ebe ọ ọbụla itiri isi nga ọbụla a na-asụ ndị naijiria na-ahụ onwe ha anya naijiria adịghị peaceful naijiria emeghụkwa ke ivu ma obodo ndị anyị ka mma ha nọrọ ha adịghị ịmụgburu ole ndị mmadụ nọ n'ọhịa na-enwekwa nta wit other countries na-enwedị nga ha ruru anyị sef because ịpụ apụ nọkọ with other country gị ma na Nigeria dị to good sef eh? gị ma sị yes anyị na-emisbehave quite alright but ọwụhụ ka otu ndị ọzọ si eme but because of all this eh, public ah, agụ na-akpa because ndị ọzọ na-eme ka ha eme ya okpuru okpuru ka na-apụta nga akụwashia ju ụwa niile wepụta pantị dọkara adọka ụkwake dị n'iti saa ya gbasa ya n'iro ee eh? unu emegide ụwa niile kpụrụzie kpụrụzie naijiria n'ọnụ ọgịnị na-afịa dun ọgịnị na-afịa unu jiri ya nwayọọ biko na ị ga-anọ n'onwe gị ị ga-eme onye onye ọzọ ata asị dị ihe ọbụla unu hụchatara unu ga-ekwutecha ee eh? ọwụ ihe ọbụla mmadụ gwachara gị ka ị ga-asa asị mma ajọ ọdụlụ unu ọwụkwa ka ime ụlọ osisi ime ụlọ ee eh? ma na-emenu gị chọwa nọmba onye ahụ were wasapụ sawa ya ebe ahụ ụnụ matụla bute onwu na yutubu nchesi na-eme ya unu mee ya unu nweta views nweta subscribers nweta nweta ndị ga-achị a unu na-achị a unu na-akwago unu akwara akwa gị chetekwesị internet doesn't forget o internet doesn't forget ma ọkwa na unu na-eme aga m eti ike n'inglish intanet internet doesn't forget ma ị na-ebutekwule pantị gị pantị gị dọkara adọka abịa asị anyị n'ịntanetị chetekwesị it doesn't forget ma ọ rugodisi ọfọgeti a n'isi gị ụmụ gị na-etolitekwe o ụmụ gị ụmụ unu na-etolite ụmụ unu tolitekwe ịntanetị doesn't fọgeti ọkwa ka unu na-amara o even Buhari during his own time ịntanetị anọghị bụrụ ebe a ga-afọta satifiketi ya ma ya nwekwa nga ka enwere database unu jishi ike asị m mee ekele unu ndị be anyị ka ọ dịkwanụ ọ ka ọra m n'ọnụ ma ọkwa ndị Anambra ha nsọ ka ọra ha n'ọnụ ọ ka ọha m n'ọnụ ekwusana m bye bye for ndị na-ana ana Igbo all my subscribers that don't understand, don't understand Igbo please look for a translator because this matter is very critical